Nenino. Alpha Jesus. Mhm. Ike ọbụla dị n'ọjị a Power. I bind I cast. Ike ọchịchịrị ọbụla nke nwere ike. Nke ọbụla dị n'ọjị a Alpha uhum. Jesus. Hum. taa o mere ebere nna o nwere meseji batara n'abalị ịmanụ na akpụ otu a a na-ebi m na-agbagasị m ataisi mpụta ah, na m edetu ihe <laughs> edetu tụọ meseji batara n'abalị oche dụkwọ oh. onye ka m na-edetu n'ofe mmụọ ka anyị na agwagokwunu m ọjị ụtụtụ eh. amụọ m na ịka na-atazikwo nke woo ọkịka mwepụta na ọjị nye n'ugwu mee o na-enu o uhu ike ọbụla dị n'ọjị ya ọkụ pawa i bind i cast ike ọchịchịrị ọbụla ike nwere ike mm. nke ọbụla dị n'ọjị ya ana m akagbu ya afa jizọs 大陆，大陆那人是歪的哈。哎，我干了。a sị ka m wetakwa n'o iwetakwa m ọdị nke gị nwa na agakọkwa m na-alụ alụ ma na-ekinyere m ụmụazị achịcha achịchakwa ngotelu nwanne m nwoke ka onye ụmụazị ma na nwanne ha nwaanyị bịakwa ọnụ ajọ mmụọ niile dị na achịcha ewetara m ejikwa m ọfọ ndị ichie were na-ajụpụgo hmm? si na ịta ọjị a eh, ụmụ m taa bred a achịcha na ha ya atatakwu ndụ onwe ife ọjọọ niile etiri na bred a achọghọ m ịma otu ọgụgụ si wee mee ụchụ ọrụ akụ ha ncha niile ọkwụ ya ka m na-ajụcha na bred ya pụọ ahụ mbọ mbọ onwe hụ mmadụ ya aka ghọta onwe anwụbaziere ume ụbara ụmụazụ gwa ha na ha